akwụkwọ ozi mbụ nke Jọn degara ndị Kraịst niile Jọn nke mbụ isi nke mbụ ihe nke dịrị site na mbụ ihe anyị nụworo ihe anyị jiworo anya anyị hụ ihe anyị kiriri nke aka anyị datụkwara banyere okwu nke ndụ ahụ emekwara ka ndụ ahụ pụta ìhè anyị ahụwokwa ya na-agbakwa ama kọkwara unu ndụ ahụ ndụ ebighị ebi ahụ bụ ndụ nke dịrị n'ebe nna anyị nọ e wee mee ka ọ pụtara anyị ihe ọ bụ ihe anyị hụworo n'ụkwa ka anyị na-akọkwara unu ka unu onwe unu wee sokwa anyị nwekọọ ya ma nwekọ anyị bụkwa nke anyị soro nna anyị sokwa ọkpara ya jisọs kraịst na-enwekọ ihe ndị a ka anyị onwe anyị na-edekwa n'akwụkwọ ka e wee mezuo ọṅụ anyị nke a bụkwa ozi ahụ nke anyị nụworo n'ọnụ ya na-akọkwara unu na Chineke bụ ihe ọ dịghịkwa ọchịchịrị ọbụla dị n'ime ya ọ bụrụ na anyị asị na anyị na-eso ya nwekọ ihe ma anyị na-ejegharị n'ọchịchịrị anyị na-ekwu okwu ụgha anyị adịghị emekwa eziokwu ma ọ bụrụ na anyị ejegharị n'ìhè ahụ dị ka ya onwe ya nọ n'ìhè ahụ anyị na-enwekọrịta ihe n'etiti onwe anyị ọbara Jisọs bụ ọkpara ya na-asachapụkwa anyị mmehie niile ọ bụrụ na ya asị na ya enweghị mmehie anyị na-eduhie onwe anyị eziokwu ahụ adịghịkwa n'ime anyị ọ bụrụ na ya ekwupụta mmehie anyị ọ bụ onye kwesịrị ntụkwasị obi bụrụkwa onye ezi omume ka o wee gbaghara anyị mmehie anyị sachapụkwa anyị ajọ omume niile ọ bụrụ na ya asị na ọ dịghị mgbe ọbụla anyị mehiere anyị na-eme ya onye ụgha okwu ya adịghịkwa n'ime anyị